Huku wamemba jina. Yangu yame. So, you got one year left. Two wives, you remember? nwe ya ka m fụrụ ọchụdo m n'ụzọ na-asị nyere ya ka m kụzie pikcha si na mmụọ ya na ọ gbajiri ọka so ya ka m bịa nkwazie dị woman o yikwa akwa white so si na ọ nọ na na accident ya di ya nwụrụkwa. so madam 200,000 Okay, yana da 200,000. Haka yi a 200. Yawon wani wani. Ana halitta kwaniya? Ana halitta. Thank you. akaụntụ abụghị iwu gụwawa akaụntụ nọmba ngwa gbara akaụntụ nọmba ọzọ ọ dị mma ndị be anyị ịba a bụ akaụntụ nọmba ya ọ eh, ya eh? bụ onwe enyemaka ị chọrọ inye ya nyere afa gị bụ gịnị madam afa gị bụ teresa alụ

ọ so eh, ndị onye nwe ka nye ya o were triti onwe anyị na-enye ndị ọzọ ofu ofu mana nke a dọbụl trajik ụkwụ ya gbajiri agbaji di ya nwụkwuru anwụ so mma enye mmere obi bụ ka o wee na-ekechi na eh? you. ndị mmadụ ga-akpọzi akpọ anyị ebe ọbụla ha tinyere agwaghị n'onye owu igbo mana ọmụma nke na-akpọ onye owu eh? gwanụsi ike